okenye anyị na-ekene gị n'ụzọ pụrụ iche ma sịkwa na onye riri ọjị kpaa ya nkụ na anaghị agha ọjị kwada ọkwụ ilu onye ọbụla mana o ihe nna ikwu wee fụ na anyị amachakwa ihe ama m na m tụtụrụ ọjị eji e wee nye egwu nri ewere ekwere ekechisie wee na-etinye ọjị n'ime ya biko kọwakena ilu ahụ ọfụma ọzọkwa otu esi ekwuli ya n'isi adịghị mma okorobịa na-eto na ka anyị na-eto ị na-abamikwa n'ime ihe igbo ji biri a na-amazụ ihe amazụ eh, n'eze n'eze inu ahụ ozu oke bụ na onye lụrụ ọjị ọkpara ya nkụ ọgbọrọ ya n'ewu hmm. na-ada arị ọjị dada hmm. mgbubiri ya bụzi onye eli ọjị ya nkụ mana ozu okie bụ onye eli ọjị na ya nkụ mgbe igeligolu ọjị hmm. ọjị na-afịagado ahụ ọrịa n'oge gboo ahụ nwere ndị otu esi nwee onye na-ete nkwụ were ite nkwụ gbalịa n'obodo onye na-akpụ ụzụ were ịkpụ ụzụ gbalịa n'obodo otu aka esi onye na-arị ọjị ihe na-arịla ọjị bụ ejisikwa ọnya ụsụ ejesikwa ọrụ ụsụ ọnya adịghị aga na fe ma elidi a na-akpa aga na fe eji eh. e esiri ụsụ ọnya ọ ga anụ adịghị ọnụ hmm, hmm, hmm. anyị tupu efu anụ ewu ma anụ efi ma anụ ụsụ Eh, na ọgụ a na ma odu ọgịnị ka a na-erikwa ha ha onye na-arịa ọjị a na-amụ ya a na-agụkwuru ya ọgwụ hmm, hmm. ọgwụ eji arịa ọjị hmm, ọ bụrụ na onye e, e, mere na-anasị adagbakarị ọjị ịga na aganikwe ịgba akarịa ọjị abụghị n'ọhụ egbu wee nọ ihe ya agwụtarị ọgwụ ya ekedo ọ bụrụ na ịgbara ọjị ụmụ ọjị elie ya ne na obuchidoru mgbe narị ile jide jakpụrụ narị iluzi na-eme emezi ọ dịkere ebe aka na-arụ aja mm, mm, mm, aka ya ama ama gbazie ọ ji ebuchi onye onye ha daa ka nke mbụ onye ahụ wee onye ahụ na-arịa ọjị ndị mmadụ abịa n'ọgbe dị na ya chọrọ ka ị bịa tụọla ya ọnya ọgwụ anya ọgọ n'ọya abụ na mma abịa mbọsị eke mebe ka ịtụọla ya ọnya n'ọjị nke anyị mbọsị mbọsị ọbịa ya ọnya afọ eh, eh, ihe anyị kwuru kịta ihe anyị kwuru lote eme ka eji etutu anya e ga-ete eh, amaka eh, m ka na-elote mgbe m dị na nwata ana m aga mgbe ụfọdụ pụta na ofu ọjị efu oriri dịgasị nchekwa na ọtụtụ ka a na-atụ ya mm. ya na-atụ ịtụkata tụkata onye ịtụkata ọmagote e, kịta ka m ghọta na a na-arị ya arị ọ ga-arị arị ọrụluzie n'ọjị ahụ wee nọ na-ewe tụwa ga-agazi n'oisi nkọrọ wee na-adụ ya adụ mm. ọjị ahụ atụrụ atụrụla na eri n'oisi na-adụ mm. eh. biko daalụ abịazịa n'ihe gbasazalụ ịkpị ya nkụ na egbu ya ndị onye iluzie niile o nwere oto oto ngalaba hmm. ọfụ na nke akpọ nkụ maka onwe ndị na-aga ọnọkata ụdakapụ nkụ hmm. na nkụ hmm. ọzọ ya ọnyakwụ nkụ anyị na-ahụ ọbịa ọ eche ka daba daba abụ ya ụmụ nka na-akpọ ụkpọ a na-atụkwa mgbịrịgba ya mgbịrịgba ya ụtụtụ ahụ hmm. ya daa ada maka ha achaghị acha eh, eh. nke ụkpọ ụkpọ bụ nke ahụ ụsụ na-abịa ata ewu na-atakwa ya mana o abụọ abụ ndị dị ndụ hmm, hmm. na-agwụcha agwụcha otu esi agwụcha ọha eh, ọ dọkapụsị ya na-atụpụ ya nda ewu ga-atakwa ya iche ọma nchọzi mgbe ya ga-acha acha wee gbụa mkpụ n'ọzi maka onye ọbụla gee ntị n'ihe atọ ọ gụgụkwa nnukwute akwụkwọ ndị bekee na-akpọ <laughs> encyclopedia <laughs> <laughs> okenye ga-alụ nke a onye na-ege ka anyị ka ya ka ndị ma eh, na-aghọta eh, ya eh, na eji ya chere mana ya dịka ị na-ege mka na kọba ilu ya mba ama m ọ na ịma abụ m onye ọ na-adapụta ma adapụta mgbe ụfọdụ ụdị uche e nwere ige ya ọ ga-enyekwa anya mm. ya ị ga-ewanye omimi ya ihe mere onye ghara ituzie ọ bụrụ ọsọsọ na-akwụrụ ya ụgwọ ọ ji jee enu jee ọnya

àwọn ilé tó bá náà ni pásọ nkó yẹn sẹ ẹ bọta sí ní ewu yà mm, ni kò di èyí ní kátó tó ní ta mm, mm, sí àyè tó sẹ àyè pàtó ẹ fọdún ní ewu ọ nyà bi ha eh, yọ ọkà bọ bọ bọ ọhẹlẹ ọnyẹ nwẹ ọhẹlẹ ọnyẹ nwẹ nyẹ wọlé ewu fún mi tẹ ẹ họtsọ lé mẹlẹ ọbúlú na ọbúlú na mmadụ ẹjẹ ẹjẹ ẹjẹ ẹjẹ lagos ní na ọmụgwọ wee gbuo nya lagos kemgbe owuwe debe ka ọmụgwọ nwaanyị a n'ogiri ọ na-ele na mkpụrụ ya juru na Lego's. ọ maghị hapụ ọ na-ego gaga na Nnewi mana nkịta ọ je Lagos mm, mm. mm. fụ ya onwezi ma ego ya ndị mmadụ ya ka wee naba were gozielu mkpụrụ ogiri anyị niile mm, mm, mm, ogiri na na onye li ọ dị ya eh. gwara chinile eh. ka njem ma mmejekwu ọzọ dịka nke a ikwu tupu anyị aba na asị n'ilu ee eh. agbachalụ na egwu n'ihu ji bụ ngwa egwu akpagharịkọ na ọmaghị ebe ọ ga-ezu mhm, ka ọ be na mmanya nke a pụtara na na ibi ugwu bụ onye juzi eju ọ yara ibi ugwu mm, ibi ugwu mm, mm, ọ bụ na ojugbu tetara wee fọ onye ọma e agbada ihe ọ ya pụtara na ọ bụ na mbụ dị ochi wee jichaa n'akwụ wee na nta ndọkpụrụ nkwụ ntata juo eju wee na ana wee zụ ngwa wee nyi nwoke n'ụzọ ọkwa ka kedu ọ dị mma abịa ma ọ nwere ebe ndị ozi na ụlọ mana um, <laughs> na-ekwuka isi ọnụ eh, eh, eh, na-ekwuka isi na-adịghị nkwa ṅụọ ngorongoro ejiri ofikoku etu afa je ṅụrụkwa e ọzọ nkwụ ha gbadago onye ọmaala <laughs> ndị nọ na agafe n'ụzọ nkwụ ha ka jụrụ wee ke n'ọfọ onye ọmaala na na e e wee bịa ọgba anyị tata mm. ọdịra agwa n'ụlọ ṅụwazi na ka ojugu mm. ịgọ ka ojugu onye nwe ya ihe ugwu wee ṅụbiri mm. ihe anyị kịta ka m ji wee ghọta eziokwu eziokwu ihe Igbo na-ekwu na nwata na-eso okenye Nota ódio, otosse. Ota roupa, otode. Ota roupa. Otode. Otode. É. é. O, o, o, é, o, o, o, o,

obodo ose ọjị mana nke eji ekwu ọkwụrụ akwụrụ bụ ọtago ọta ọjị akụwa na-acha ọcha ọcha na nwunye adịghị onye onye ọbịa ndị ọjị dịkwara a na na naba ọnụ wee ịtọ ụtọ dị iche hmm. okenye kwere tazie ọjị na ụkpa mm, mm. onye nye nweta ụkpa na ọjị maka ọbụba okenye nke mm, ịtaka ụkpa na ọjị ọnọdụ ka ịta m ọkpọ ịta m ọkpọ n'ogbugbo owugwu a na-akwanye akwanye efere ọnụ ọkpọ onye nwata ka ọ taba na-etu na mmanụ na-ata olubeghị ya olubeghị ya oke biko onye chọọ ịmụtakwu ihe ọzọ ọfụma ọfụma maka na ịbụkwa nnukwute ụlọ akwụkwọ n'onwe gị ya institushọn ka ịbụ ee ma kedu ebe ọ ya na-abịa echenye ntị ka ọ wee na-anụgasị okwu ndị a ekwute maka redio kọwakena anyị ọfụma na mgbe ọ bụ mm, ọ dị mma redio sapiensia mm. ọ dị n'Ọnịcha mm. n'elekere ịsatọ n'abalị ụka ọbụla bido n'elekere ịsatọ ruo n'elekere itoolu otu awa okenye okenye ụka ọbụla na-anọ n'ọchị nọdụ na-akọwa na-aza na-ajụta na-akọwa ilu na-akọ akọ ifo na-ekwukwa akpara okwu na ihe ndị ọzọ igbo jibiri na omenala ọdịnala ọdịbedị mm. ọ nwegokwa ọtụtụ akwụkwọ ide mm. amaghị m na ka ga-abụ ọkwa agụkata agba ah, eh, eh, eh, nyekena anyị ofu afa maọbụ abụọ maọbụ atọ ah, akwụkwọ na-akpa akọnuche akọnuche bụ ilu ndị Igbo ka ọ bụ ilu dị na nke ịkpọrọ agụkata agbawara mm. okenye mmanụ eji eri okwu ilu mm-hmm. na nkọ wee dị ya n'igbo dị ya n'oyibo see ya mm-hmm. ese mm-hmm. ka ọ ya bụ igbo nkịta n'abalị isi iche na-edi igbo na ihe abụrụ ihe isi na ọ dị ka ya akwụkwọ ọzọ kenye dịkwa Mbagaba Mbagaba bụ akụkọ ifo <laughs> e, e, e, ndị a bụ ndị ọ dị n'akwụkwọ igbo o ndị ọ dịkwa dịkwasị n'akụkọ akụkọ ọdịnala histrị nke ahụ enwere nke ndị a na-agụghasị n'ụlọ akwụkwọ dị iche iche akwụkwọ nke ndị besik ndị sekọndịrị nke obere na nke nnukwu na nke ndị dọtaka oke ebe a ga-enweta nwa akwụkwọ ndị a. ọ dịgasị n'ụlọ n'ebe a na-elegide akwụkwọ dị iche iche hmm. na ọ dị na josin bukshop ọnịsha hmm. ọ dịkwa na nwafọ rizgulif edukeshon bukshop hmm. ọ dịkwa na basilika shop Trevana na St. bụ shop Ọka Adasis nke a ọ dị nso mana ọ nwekwa ndị dịkwa na igwe igwe ịntanetị onye dị ha afa ee onye de ha afa gị ya ma ya? n'ikpeazụ biko ilu na-achọ bụ gbasara na-ekwute ya ihe mbekwugasị mba o nwere ilu na-abụọ anyị kwuo nke onye lele ọjị ahịa nkụ nkụzie nke nkwufu onye ọmala obi ewu mana ka etikụzie onwe ihe mana akọwara m ya nke na kpọlitere level ya oh, oh, oh. enye ha m aplikeshọn mhm. ya ebe anyị etinye ozi oke nghọta ya mhm. nghọta ya bụ na ọnwa ifi ya edebe ihe eji wee mee ihe ọzọ o nwere ego ị na-edebe ka iwee ka iwee nwee ọkụkọ ọkụkọ ị na-azụ ka iwee lee ya wee kwụọ ụgwọ akwụkwọ ofu ọbịa wee bịabeghị iji were ọkụ ahụ nye ndị enyi na-eche m ofu ọkụ ọkụ ọkụ ọkụ ị nọzi ide wee kwụọ ụgwọ akwụkwọ na-adịzi anyị tọ nkwụfọ onye ọnwa ọmara obi egwu ihe a na-etoru ihe eto ihe mmadụ na-enwe E, e, e, ya bụ ọkpọrọ gị iru ikweli ya ugbu ahụ hmm. Ugbu a ga-apụghị ihe n'ahụ hmm. mana onye ewute gị hmm. ọ ka ebute nne ka ọ bụ nne isi ka gị na ụmụaka gị rie ịkụpụchago nke nke ụmụaka ya eri butezie nke ka ebido iri eji nwoke bịa ndị a ikunye nke ejughị afọ mana ife ọbịa ọbịa isi na bịakwa aka ka ide niile iri tolitolu sepụ aka mana n'eziokwu eziokwu ojubeghị mana otu oge na-adị bụ afọ ya na-asị nne ojukwa nya gị na ọnya jiri mfe sara ojugbo oju nke mmiri ka nke nwere nkwụkwọ ọjọọ nwere obi ewu okenye daalụ mbe maka anyị na-ekwu ikwuga akwụkwọ ndị degasị n'ilu ọtụtụ bụ ụfọdụ na-ekwu okwu asị na che na ọ bụ ilukwa ọ bụ eziokwu na ha dakọrọ otu ụda ọbụghị na ha dịchaka ofu mana ha abụghị ofu maka anyị na-abịa site na ọkụkọ sịrị ụmụ ya ngwere sịrị ụmụ ya bụsi onye a ngwere kwuru ma ọ bụ sịrị mana m maka mbekwu nwaanyị ka maka na asị na akụkọ ọbụla akọ ọbụ na etinye ha mbe maọbụ akpọnye ha mbe ịma na onye kọọ ya amaghị akọ biko mkpụrụ okwu onye ma one na-asị n'ilu a kedụ ihe mbe kwugasịrị asịrị inu bụ inu hmm. asịrị inu bụ inu zuo oke eh, achọ achọ ọrịa asịrị inu na ọ na-aka anyị alọ hmm. n'inu karịa inu ndị ọzọ hmm. eh, mbe si onye isi sịrị adaka sere mm. mmanwụ sere mm-hmm. kwuo ya ọ na-ebu ụzọ tụọ ha amụ maka na ya negodo adaka anya fụ otu ọ dị wee kwuo ihe adaba anya onwere ife ọbụla asị ekwuna asị n'inu asị na asị mm-hmm. maka na ihe ha kwuo ya ọ nọ mbe kwuo ya ife ha ga-abụ eziokwu n'ebe mbe nọ mm-hmm. iji maatụ mbe sere ọ bụ na ekwegharịa e ugwu ya ji nwa ya aga n'ụkwụ adịghị ya mm. ga-ekwegharịa ugwu n'ebe nọ n'isi akpagharị ọ bụ n'ime agwụ na n'ụkwụ na-egbu ya mm, mm. ya na-agasi ike mm. wee ka bata ekwu ihe eji nke a ekweli agwụ ekweli agwụ ya bụ ụlọ n'isi wee na-akpagharị ndị anya n'otu o si aga efu n'ezie n'ezie n'ụkwụ adịghị ya nwaanyị nwaanyị ahụ na-aga mana na obu na azụ ụlọ na ha ọ dabakwa ọkwa eziokwu ee ịma ewekwana ee ihe anyị kwu kịta bịa lotekwa m ihe ndenye na akwụkwọ ma anụ aja egbe mm. anyị ma na igbo anaghị ekwu anụ aja egbe mm. mana ede m si na na mbe ka agbara biya ọkụ ndị gba biya ọkụ na-aṅụ ọṅụ na-aṅụ ya ọṅụ na-agba biya ọkụ mbe nọrọ ebe ozo na-achịkwa ha ọchị wee kwuo si na onye gbaa be mbe ọkụ hmm. na-aṅụrị ọṅụ ọche na mbe bi n'ụlọ n'ụlọ ya na mbe bi n'ime mbe ya ka o ji wee bụrụ mbekwu e, e. ya ka o ji wee bụ mbekwu ọkwa otu m si wee ghọta ya wee dee mana kịta ka m fụrụ nkwute okwu a si n'ilu anyị kwuru wee ori na nke m nwee ike ịnwetanwu ụsa ma ọ bụ nghọta mm, hmm. mm, ọ ga-enwe nghọta na ya biko ọzọkwa nke a dịkwa egwu ofu mbe sikwara ọ bụ na eburu n'isi na ọ na eburu n'isi ya ga-ama ubi nwatakọ na eburu n'isi ya atụ asụ n'okenye ka okenye mana ọma eburu n'isi ihe mbe ji kwuo ma eburu n'isi nke a na-akpọ inye kọndishọn Eh, na ha ebebe wee nwee isi eh, eh, ọnya mere onye sị gị na onwenye asị gị ya bịabe m se sị nwa m ya bịabe bụrụ m onye ka na-akpụ n'oyibo ikwu ndịnataghị ya ya ọ dịghị ya hmm. ịma hmm. na ọ nweghị isi mbe na ọ na-ewu na-ebuli ya n'isi ihe oji were ekwe na mme na ọ na-egbughị ya n'isi bụ na mbe na mkpụrụ na aha hmm, mkpụrụ ma ọgụ ụfọdụ nwa ahụ dị na ka mbe eh, eh, eh, oh. o nweghị ike ịfụta nwunye mmalụ nke mana ibule n'isi oh, ọfụza ya ọfụma ihe ọ pụta bụ na nke bụ na mmadụ adịghị ezu oke ọbụ ebe mmadụ na-alụ ike ya akwụ hmm. onye dị oke mkpụmkpụ onye dị hmm. oke ogologo na onye nwe ofu anya hmm. na onye isi ha ncha abụrụ onye isi dị iche n'ebe onye nwe anya na-agba onye ma ife dị iche n'ebe onye nzuzu nọ hmm. wee gaa. mbe o ji wee sị onye mmalụ otu ọha amabes wee nyere ya aka hmm. otu okwugo n'ọmụ eburu ya e ahụ mbe nọdụ na narị ya hapụ isi ya mbe gwa ya onye kọrọ ubi nwata <laughs> onye kọrọ ubi eh. ya maka nwata onye kọ nọ isi anyị ọfụ ihe ọpụtakwa ọzọ ọpụtakwa na wee gba ya mmadụ nọdụ bụ ikie ikie amanzuo okenye daalụ hinne anyị ga-egbubili ya ebe a ka anyị chebezie gị na mbọsị ụka ọzọ n'elekere nke asatọ na uhuruchi uhuruchi na mgbede gwa na redio sapiensa ka ọ dị na mbọsị ọzọ mbọsị nta ka a chụọ n'owere mgbada na ọ dị ka nchi agwụgwe n'ọhịa daalụ